ụmụnna m na ụmụnne m onugenu ntị n'ọtụtụ afọ anyị soro ụzọ nna anyị ndị ochie anyị bụ ndị soro n'ịchụ àjà anyị bụ ndị soro n'ikpere arụsị anyị bụ ndị soro na ememme nke ndị nwụrụ anwụ anyị bụ ndị soro n'ime ọtụtụ ọgwụ ihe ndị a anyị mere o wepụrụ nrịa nrịa na ọnwụ n'ebe anyị nọ ọ dịghị mgbe ọbụla o wepụrụ ihe ndị a ma ọlị ọ dị mgbe omenala anyị wetara anyị udo na mmụọ anyị ọ dịghị mgbe anyị were udo udo sitere n'aka naanị onye nwe anyị o zitere ọkpanya ya bụ Jizọs ka onye anyị udo ọ nwụrụ n'ihi anyị abalị atọ o biri n'ọnwụ ma ugbu a ọ nọ n'eluigwe ọ bụ onye nwere ike iduba anyị n'eluigwe ma ọ bụrụ na anyị soro ya tụkwasị onye nwanyị jizọs obi ọ ga-asachapụ ihe ọjọọ n'obi gị rapụ ụzọ ọjọọ gị niile ma soro naanị ya echegbula onwe gị asịkwa na ị nwere mmekpa arụ mgbe ị nwụrụ gị na jizọs ga-anọ ị ga-enwe ọtụtụ ihe nke ka akụ dum nke ụwa nke a mebili mmiri kendụ na-amagharị mgbe gwa.

bilie na chịba rapụ nchegbu niile nkụwa nka ma anyị ga-ahụ ebe obibi n'elu ezi akụ kekaku nkụwa nka bụ ọmọdé